LaGuardia Community College, Koleji Bodo LaGuardia, Eguzubere Koleji Bodo LaGuardia, na 1971 na Long Island City, Queens, mabunu otu nime Koleji Obodo asa nke City University of New York, CUNY. Ngalaba agụmakwụkwọ asatọ LaGuardia na-enye ihe karịrị mmemme 50 nke digrii associate, digrii afọ abụọ, na mmemme asambodo. Mpaghara ọmụmụ kachasị bụ Health Sciences, sayensị nke ahụike, STEM, Science, Technology, Engineering na Mathematics, Business and Technology, na Liberal Arts. LaGuardia bụ nke atọ n'ogo imepụta ụmụakwụkwọ gụsiri STEM n'ime kọleji 25 dị na usoro kuni. Mgbe ha gụsịrị akwụkwọ, atụtụ ụmụakwụkwọ na-ebuga onwe ha gaa senior colleges. Atụtụ n'ime ha nọ n'ime kuni iji mezue digrii ha nke baccalaureate bachelors. Ụmụakwụkwọ gụsiri mmemme ọrụ dịka nursing, new media technology na veterinary technology na-abanye ozugbo na ahịa ọrụ. Na 2019, LaGuardia jere ozi ụmụakwụkwọ karịrị 30,000 n'ime mmemme pre-college, degree associate na mmemme Continuing Education Mutana aganihu N'ihu N'idakwasio Diche iche nke Queens, 56% n'ime ụmụakwụkwọ LaGuardia amụrụ ha n'ụwa ọzọ, ọ bụghị na United States. Ha si na ala 158 dị iche iche, nke na-anọchi anya ihe ruru 81% n'ime mba dị n'ụwa. Karịrị ọkara 54% bụ ụmụakwụkwọ bụ ndị mbụ ezinụlọ ha gara kọleji. iri isi na itolu pasent 69% n'ime ha bi na Queens fọdụrụ na abiasi si Brooklyn na ebe ndị ọzọ nnọọ ntakịrị karịa Okara 48% na ebi n'onwe ha ha anaghị ebi n'ụlọ nne na nna ha ọfọrọ nke nta ka ụmụakwụkwọ LaGuardia niile bụrụ ndị agbụrụ ethnic minorities 88% 58% bụ ụmụ nwanyị 31% kariri afo 25 iri anona asato percent 48% nime umoaku kwa LaGuardia bu ndi Hispanic. Ana bukwankea ihe foronkentaka okpukpu abuo karia 25% ka ekuo na otu uloakuko bu Hispanic Serving Institution, HSI, dika U.S. Department of Education si tuo. Iri isina isi pasent. 66% n'ime ụmụ akwụkwọ LaGuardia na-enweta ụdị enyemaka ego ọmụmụ financial aid dị iche iche. Karịrị 70% n'ime ụmụ na-enweta enyemaka ego mana ebi n'onwe ha na ebe ego erughị $25,000 n'afọ. Nọ ntakịrị karịa Okara n'ime ụmụ akwụkwọ LaGuardia, 46%, na-aga koleji na aha part-time n'ihi na ọtụtụ n'ime ha na-arụ ọrụ iji lekọta ezinụlọ ha. Ego akwụ ụgwọ ọmụmụ bụ $2,400 kwa semester, tinyere ụgwọ ndị ọzọ. Ụzọ ngụsị akwụkwọ graduation rate maka ụmụ akwụkwọ mbụ bịara koleji na aha full-time na LaGuardia ebidola iri elu nwayọ nwayọ site na 20% na 2012 ruo 32% na 2017. nke dị elu karịa nke Zimba dum nke 22%. Ụzọ idobe ụmụ akwụkwọ ka ha gara ịhapụ akwụkwọ retention rates kwa n'otu ogo na-agwamwe ntakịrị. LaGuardia were ọnọdụ nke ise n'ime koleji obodo dị na United States n'ihe anakpo Economic Mobility bụ inyefe ụmụakwụkwọ si ezinụlọ nwere obere ego gaa na ogologo etiti ma karịa dịka nyocha emere site na Stanford University na 2017 na Brookings Institution na 2020 si gosi. Amakwara LaGuardia nke ụma n'ihe gwasara mmemme mmepe ọrụ (workforce development). nke na-akwadebe ndị bi na Queens maka ọrụ dị na ngalaba anachosi ike na ahịa ọrụ NYC dịka healthcare, IT na construction. Site n'ịrụkọ ọrụ ọnụ na ndị otu ụlọ ọrụ ngalaba Adult and Continuing Education ACE nke LaGuardia na-enye ọzụzụ ọrụ aka hands-on occupational training, nka ndụ dị mpa na ụlọ ọrụ, enyemaka ịchọta ọrụ job placement na nkwado ụmụakwụkwọ ụmụakwụkwọ mezuru ọzụzụ ha na-enweta asambodo ụlọ ọrụ na-anabata industry recognized credentials ma n'ọtụtụ mmemme ha na-enwetakwa academic credit nke a pụrụ itinye n'ime digrii na LaGuardia. Memme ACE Small Business and Entrepreneur Services, nke gụnyere mmemme Goldman Sachs 10,000 Small Businesses mbụ etinyere n'ime kọleji obodo, na-enye agụmakwụkwọ na enyemaka teknịkal pụrụ iche nye puku puku obere azụmahịa, Mana na-arụkwa ọrụ ọnụ na ndị nwe ụlọ ọrụ iji mepụta ụzọ anaghịsi erute ndị ọrụ ọhụrụ (talent pipelines). ime ka ndị ọrụ dị ugbu a bawanye ụgwọ ha ma mee ka akụ na ụba obodo tu. Nkọwa maka ndị Igbo bi na New York City gwasara uru nke Community College n'usoro agụmakwụkwọ Amerịka. Community College dịka LaGuardia bụ ụlọ akwụkwọ gọọmenti afọ abụọ ebe mmadụ nwere ike ịmalite mmemme digrii associate ma ọ bụ nweta asambodo ọrụ n'efu ego karịa ka a esi na mahadum afọ anọ malite ozugbo. Maka ọtụtụ ndị Igbo bi na New York City, ndị bịara ọhụrụ, ndị ka na-emegharị asambodo ha si Naijiria. ma ọ bụ ụmụaka ndị malitere ụlọ akwụkwọ sekọndrị ha n'ebe a Community College na-enyere ka mmadụ banye n'usoro agụmakwụkwọ US nwayọ nwayọ. Ọtụtụ n'ime ha na-enye mmemme English as a Second Language ESL, klas enyemaka n'ọgụgụ na mgbakọ na tutors nke na-enyere ndị na achọka bekee ha si ike ma mụta otu esi ede na gụọ akwụkwọ n'ụzọ US. community colleges nwekwara usoro oge dị nro enwere Klas Mbede, Klas izu ụka na nhọrọ part-time nke bara uru maka ndị Igbo na-arụ ọrụ dịka nlekọta ahụike nursing aid home care ịnya ụgbọala ma ọ bụ obere azụmahịa na ahịa na ụlọ ahịa n'ihi na ụgwọ ọmụmụ tuition dị ala karịa mahadum afọ anọ yana enyemaka ego sitere n'aka gọọmenti steeti na federal dịka financial aid grants nkoko a scholarships ọ na-eme ka ezinụlọ nwee ike ịkwụ ụgwọ agụmakwụkwọ na-enweghị ibu arọ dị ukwuu mgbe emechara digrii associate mmadụ nwere ike ibufe transfer ga mahadum kuni afọ anọ iji mezue digrii bachelor Ọtụtụ Mbena na-anata ọtụtụ kredi enwetara na Community College. N'aka nke ọzọ ọtụtụ ibo nọ na NYC chọrọ ọrụ ngwa ngwa iji lekọta ezinụlọ ha ma ọ bụ iwulite obere azụmahịa ha. Mmemme Workforce Development na Short-Term Certificates a n'ụlọ akwụkwọ dịka LaGuardia nwere ike kụziere mmadụ ngwa ngwa nka dịka phlebotomy, medical assistant computer support, construction management, new media na management azụmahịa, nke a na-eme ka mmadụ nwee asambodo ụlọ ọrụ na-anabata nweta ọrụ kwụ ọtọ ugwu elu ma ọ bụ mee ka obere azụmahịa Igbo dịka ụlọ nri, trucking, import-export, salon nwee ezigbo nchịkwa ego na teknụzụ. Maka ndị Igbo bi n'obodo dị oke ọnụ dịka New York City Community College bụ ụzọ dị ọnụ ala dị nro ma si ike isi mepee ụzọ maka ụmụaka na ndị okenye ezinụlọ banye n'etiti klas ma ọ bụ ndị ọrụ ọkachamara n'ụzọ zuru oke.